AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị ka ihe gara gị nke ọma anyị abịala n'ọzọ n'ụbọchị nke taa olileanya m na okwukwe mbụ na Chineke nọnyere gị olileanya m na okwukwe mbụ na Chineke ga-eme ka ihe dịrị gị na mma olileanya m na okwukwe mbụ na Chineke ga-eme ka ihe omume a bụrụ ihe anyị ga-eji akpọ mkpa ma were ya nwapụta ihe ndị a na-ekwu mara ma ha nwere ike inyere anyị aka na ndụ ma ọ bụ na ọ dịghị ma obi m na-agwa m na ha ga-enyere anyị aka ma ọ bụrụ na anyị mee otu a n'ụbọchị nke taa ihe anyị na-aga ileba anya dịka anyị kwuru n'echi gara aga bụ ịmara ọ dị mkpa akwụkwọ nri a na-akpọ brokoli dị nye onye na-enwe obi mgbu ma ọ bụ onye obi ya na-esikwaghị ike ihe kpatara m ji na-atụgharị okwu na ihe gbasara brokoli bụ na ahụọla m ya n'ahịa n'ebe dị iche iche o doro m anya na anyị nwere brokoli n'obodo anyị n'ihi na ọ ga-ara m ahụ ịtụgharị okwu na ihe m ga-ele anya na onye na-ege ntị agaghị enwe ike irite uru n'ime ya kama ihe mere na ụbụna na anyị kwesịrị ịchọ ihe ndị a ma chọsie ha ike ma ọ bụrụ na anyị chọrọ ige ntị na ihe ndị anyị na-eme n'obodo mepere emepe ọtụtụ ndị na-akọ akwụkwọ nri a na-akpọ brokoli n'ụzọ dị iche iche n'ihi na ha achọpụtala na brokoli dị ikike ịgwụgwọ karịa nke mbụ a na-akpọ o wutere m na anyị ga-enwe ikekwe okwu ihe gbasara kọliflawa gịnị kpatara brokoli ji dị mma karịa kọliflawa brokoli bụ akwụkwọ nri ọ bụ iricha n'ezie gị hụ na eriri afọ gị na ime ahụ gị ga-ada jụụ karịa mgbe iriri akwụkwọ nke kọliflawa n'ihi na kọliflawa na-abịa mgbe ụfọdụ ericha ya ya mee dịka ga-asịtụ na otu ikuku ji na-afọ mmadụ n'ime ahụ ga-eme gị ị ga-abụ onye na-agbasa ahụ nke ọma ma brokoli anaghị ekwe ka ihe ndị a dị n'ahụ anyị gịnị bụ ihe ndị dị na brokoli ọ bụ ezie na iri akwụkwọ nri a ị ga-ahụ na ọ na-atọ ụtọ dị ka o si kwesị ma ọ dị ihe ndị mere ya ka o wee bụrụ ihe dị iche ha dị ndị achịkọtara ọnụ n'akwụkwọ nri a na-akpọ krusifa ka ha ha ọ dị ka ha na-alụwa otu ọlụ anyị ga-akpọtakwa ndị ọzọ aha otu n'ime ihe dị mkpa anyị ga-enweta na brokoli o nwere protein dịka o si kwesị o nwere calcium o nwere nke a na-akpọ provitamin A biko mgbe anyị na-ekwu okwu provitamin A ya ejula gị anya ọ bụ na na ihe gbasara beta karotin ọ bụ ya bụ otu ihe ya na provitamin A brokoli nwere vitamin C o jupụtakwara na mineral a na-akpọ potasium ọ bụ na sodium adịghị ya nke ukwuu akwụkwọ nri a nwere ọtụtụ ihe dị iche nke mere ka o wee bụrụ ihe pụrụ iche na ndị ọzọ a na-akụkọta ya na ha n'otu ọnụ lee ihe ndị a dị mkpa gbasara brokoli ọ bụrụ na ị na-enwe nsogbu n'obi akwara ndị dị gị n'obi a na-arụ ọrụ ha ebutela otu nrịrịa ma ọ bụ nrịrịa ọzọ n'ihi na kalori adịghị nke ukwuu na brokoli mmanụ anyị na-enweta n'akwụkwọ nri maọbụ bụ mmanụ nke na-akpachi ahụ a na-akpọ fat adịghị ukwuu nke kachasị nke brokoli nwere sodium na potassium ihe merenụ bụ na ọ bịara dị ka e wetara potassium weta sodium tụọ ha atụọ ha ghara ọ dịghị nke ka ibe ha n'ime akwụkwọ nri a na-akpọ brokoli ọ bụ ya kpatara brokoli ji bụrụ ezigbo nri nke dị mma karịsịa nye onye na-enwe obi mkpọchi n'ụdị ọbụla n'ụdị ọbụla a na-enwe obi mkpọchi brokoli dị mma ọ na-eme ka ime ahụ gị ka a na-ewepụsị ihe ndị ahụ bụ ndị dị njọ mbụ mmiri ndị ahụ na-ekwesịghị ịdị anyị n'ahụ ọbara ọjọọ ndị ahụ na-ekwesịghị ịdị anyị n'ahụ nke na-eme ka anyị na-enwe nsogbu na sels maọbụ tishus nọ n'ahụ tishus a bụkwa sels kama ha na-abụ abịa chịkọta sels ndị bụ dịka ha bụ otu ihe mee dịka ha na-alụ ka otu ọrụ akpọ ha tishu ọ bụ ya bụ ihe dị iche n'ime ya ọ na-eme ka ihe ọ bụla nke anyị na-eri bụrụ ihe egbe agbarịrị agbarị nke ọma mee ka anyị ghara ị na-enwe afọ ịta anyị kputukputu mgbe ọbụla meekwa ka obi anyị bụrụ ihe na-agbasa agbasa nke ọma na-arụ ọrụ dịka o si kwesị ọ bụrụ na ịbụ onye na-agbanye arụ nrịrị a na-akpọ obesiti ma ọ bụ gị bụrụ onye na-arịa ọrịa mamịrị n'ihi na brokoli enweghị ihe a na-akpọ kalori nke dị ukwuu ma ọ bụ shuga n'ihi ya mere ka o ji bụrụ ihe dị mkpa ekwesịrị inweta na nri onye ọ bụla nke gbanyere arụ chọkwaranụ ka o na ndị na-arịa ọrịa mamịrị onye ọbụla nke gbanyere arụ na-ege okwu m n'ụbọchị nke taa onye ọbụla nke na-arịa ọrịa mamịrị biko chọọ brokoli beta karotin anyị kwuru okwu ya ma ọ bụ provitamin A dị n'ime brokoli na-enye aka ime ka anyị ghara ịbụ ndị ga na-enwe nrịrịa a na-akpọ kansa ọ dị ọtụtụ nrịrịa brokoli na-achụ n'ime ndụ anyị ọ bụkwarụ n'ihi ihe ndị a bụ ihe kpatara eji na-achọ brokoli n'ụzọ niile na-achọ ka e were ya na-eji obi anyị ka m kwekwa ya kwugharịa mgbe ọ bụla mmadụ ruru iri afọ atọ ọkpụkpụ ya akwụsịla ito eto ọkpụkpụ ya akawala nka mgbe ọkpụkpụ gị na-aka nka ahụ niile na-aka nka kedịkwanụ ụzọ esi eri brokoli ị ga-ewere brokoli sie ya esie sie ya ekwela ka ghee nke ukwuu n'ihi na oghe nke ukwuu ọ ga-egbucha ihe ndị ahụ kwesịrị ịgwọ nrịrịa n'ime anyị ma ihe ndị o kwesịrị inye anyị n'ahụ dịka ihe oriri agaghị adịkwa ọ bụrụ na ị weta ya taa okpere ya n'ihi na ọ dị nro kpachapụrụ onwe gị anya gị onye na-ege ntị ọ gaje dịrị gị na echi echi ka anyị bidokwa n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere a kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma na ndụmọdụ nke ahụike nke ga-enyere anyị aka ka anyị bie ndụ dị mma n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m anyị ga-ewetara gị abụ dị ụtọ ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu gị gaa abụ ọma ka anyị chekwutara gị na ike ige ozi nke taa na awr.org chekwuta itinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo gị abụ a ọ ga-agbanwe ndụ gị iche n'ihi na ebere ya dị ike na-arụ anyị

చహనుయమ్మ చహనుయమ్మ Tọmiji họba unu mba niile ya unu ndị niile dị iche iche n'ihi na ebere ya dị ike na-arụ anyị ijijikwa unu jehova unu jehova unu jehova unu mba niile ya mma ya mma ya mma mma ọlụzi họba olu mba niile janụ ya unu ndị niile dị iche iche n'ihi na ebere ya dị ike na-arụ anyị janụ ya mma ya mma ya mma ya mma niile na-awụrịnụ ọrụ n'ime onye nwanyị mgbe niile ngasikwa ọzọ ngasikwa ọzọ na-awụrịnụ ọrụ na n'ime onye nwanyị mgbe niile ngasikwa ọzọ n'ime onyenwe anyị mgbe niile na-aṅụrịnụ na-aṅụrịnụ ọṅụ na-aṅụrịnụ ọṅụ ọṅụ na-aṅụrịnụ na-aṅụrịnụ ọṅụ na ọṅụ na ọṅụ n'ime onyenwe anyị mgbe niile na ọṅụ na na ọṅụ na mgbe niile na-aṅụrịnụ ọṅụ ndị nwanyị mgbe niile na-aṅụrịnụ niile

emela dị unu emela deede onye ike anyị ga na-echeta gị na-abụ ọma nke gụrụ gị na ndị remnant choir port harcourt unu emela na abụ ọma nke onye nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke gọzie ezinụlọ gị ka chineke na-agba ume ka chineke gọzie ndị gị na ha bụrụ abụ ọma imeela ma n'ọnwụ abụghị na-ewuli mmụọ anyị ezi enyi m na-ege ntị ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị ekelela gị onye na-ege anyị ntị ikwulu ibe ụmụ chineke udo dịrị unuwo nyenwe anyị gọzie unu anyị na-ekwu okwu gbasara nzọpụta mmadụ chọrọ nzọpụta mmadụ chọrọ nzọpụta n'ihi ọnọdụ ọjọọ na ihe niile ka anyị na-ahụ n'ụwa mmadụ chọrọ nzọpụta ka bụ isiokwu anyị n'ụbọchị taa mechie anya ka anyị rara okwu a na gị onwe gị naka aka chineke onye nwaanyị lekwa igwe mmadụ ndị a na-ege gị ntị n'ụbọchị taa gọzie ha mee ha mma gwere okwu gị ha nsọ n'ihi na okwu bụ eziokwu n'aha jizọs bụ onye nwaanyị amen mmadụ nchọrọ nzọpụta ee nwanne m mmadụ nchọrọ nzọpụta n'ihi ọnọdụ ọjọọ anyị n'ihi ihe niile nke anyị na-ahụ n'ihi ihe ike niile na-eme n'ụwa mmadụ nchọrọ nzọpụta ọnọdụ nke a na-afụ ụfụ n'ahụ ọnọdụ nke a na-ara ahụ mmadụ nchọrọ nzọpụta ego akwụkwọ roman maọbụ ndị rom isi atọ na amaokwu iri abụọ na atọ ị ga-agụta ihe dị mkpa n'ebe aha gbasara nzọpụta nke mmadụ na ndụ ebi ebi nke chineke m kwuru anyị na nkwa ma ọ ga-adị mma ka ị m gaa n'akwụkwọ ọlụ ndị ozi n'isi anọ na amaokwu nke iri na nke iri na abụọ ọlụ ndị ozi isi anọ amaokwu nke iri na nke iri na abụọ ka iri e na-asị ka emee ka unu niile na ndị Izrel niile mara na ọ bụ n'aha Jizọs Kraịst onye Nazaret onye unu onwe unu kpọgidere n'obe onye chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ọ bụ na aha nke a ka onye a jiri arụ dị mma guzo n'iru unu n'ebe a amaokwu nke iri abụọ nzọpụta adịghịkwa n'onye ọbụla ọzọ n'ihi na aha ọzọ dị iche adịghịkwa n'okpuru eluigwe nke enye woro n'etiti mmadụ nke a na-agaghị ịzọpụta anyị n'ime ya ka ihe Pita nọ na-ekwu okwu ya n'ebe a gbasara nzọpụta anyị ma ọ bụ Pọl nọ na-ekwu okwu ya nzọpụta adịghị n'ime onye ọbụla ọzọ na abụ n'ime Jizọs Kraịst Jizọs mbịara bịara n'ihi ndụ anyị ekwesị agata n'aka mmadụ kpọgide Jizọs n'elu obe ndị na-eso ụzọ Jizọs mgbe Jizọs rụchara ọrụ laa nrụrụ ọrụ ha site n'ikike nke mmụọ nsọ n'ihi na onye nwe anyị nyefere ha ikike chineke anyị a na-ekwu okwu sị na mmadụ ga-enwe nzọpụta site na jizọs a ka a kpọgburu onye si na ndị nwụrụ anwụ bilie ọ dịghị aha ọzọ dịghị ikike ọzọ esi azọpụta mmadụ na-abụ site na jizọs a gịnị bụ ọnọdụ mmadụ n'ụbọchị nke taa anyị ga-ahụ na mmadụ mbụ onye a mụrụ n'ime mmehie ma ego n'akwụkwọ abụọm isi iri ise na otu na okwu nke ise yara akwụkwọ aza isi iri anọ na asatọ na amaokwu nke asatọ mmadụ mgbe onye njupụtara na nghọta nke mgbara ọchịchịrị na akwụkwọ ndị efesọs isi anọ na amaokwu nke iri na asatọ mmadụ mgbe onye obi ya jupụtara n'ihe ọjọọ na akwụkwọ jeremai isi iri na asaa na amaokwu nke itoolu mmadụ mgbe onye na-anwụọ n'ala ime mmụọ ree onye nwụrụ anwụ nke na-eje ije na akwụkwọ efesus n'isi abụọ na amaokwu nke mbụ ka bụ ọnọdụ mmadụ taa na n'oge gara aga ihe ndị a gụsiri ebe a mmadụ ọ pụrụ ịgbanwe ọnọdụ nke a n'onwe ya ọ pụọ ya n'ihi na akwụkwọ Jeremaịa isi iri na atọ n'amaokwu nke abụọ na nke atọ na-asị onye nta ọ pụrụ ịgbanwe akpụkpọ arị ya ị nweghị ike ịgbanwe ọnọdụ nke a n'onwe gị akwụkwọ ndị Rom isi atọ amaokwu nke iri na itoolu na nke ohu ya mmadụ abụ onye mpụrụ inye onwe ya nzọpụta ma ọ bụ inye onwe ya ndụ naanị ndụ na-esi n'aka Jizọs Kraịst na-abịa ọ bụrụ na mgbalị mmadụ mmadụ a na-achọ nzọpụta ya ọ ga-esite na ị na-agụ akwụkwọ nsọ ka ụbọchị nke a dị na akwụkwọ timoti nke abụ isi atọ na amaokwu nke iri na ise mmadụ nga ịbụ onye na-elede chineke anya na mgbe niile ọbụla ma ọ bụrụ na ị chọrọ nzọpụta gụọ ka na akwa azai isi iri anọ na ise na amaokwu nke iri abụọ na abụọ mmadụ aghaghị ikwere n'eziokwu nke kraịst dịka anyị na-ekwu ya nke a dị n'akwụkwọ ndị rom isi mbụ na amaokwu iri na isii mmadụ aha iledo jizọs kraịst anya kwekwara na ọ ghaghị ebịa ọzọ kwekwara na ọ bịala nke mbụ n'akwụkwọ hibru isi iteghete amaokwu iri abụọ na asatọ ka ihe na-ebidoro mmadụ ntọala nke nzọpụta ya ihe na-egwetara mmadụ olileanya ka ihe na-eme ka mmadụ nwee nchekwube na aha ịbụ onye ọ zọpụtara jizọs mbụ onye ntọala nke ezi omume onye ọkala onye mmezu nke okwukwe anyị n'akwụkwọ ndị hibru isi ise na amaokwu nke itoolu ya ka ị ga-agụta nke a ihe ndị agba ọnọdụ nke na-aghaghị ịdị n'ime ihe ndị a ihe ndị na leba ileba anya ihe ndị a bụ ihe ndị na imejupụta site n'akwụkwọ nsọ ihe ndị a bụ ihe ndị na-aghaghị ịgba mbọ ka ọ dị n'ime gị nke mbụ ibiri ndụ n'eziokwu ị na-agụ akwụkwọ nsọ kwa ụbọchị ibi ndụ nke ezi omume ime ka ajọ omume si n'ime pụta ị na-eche ezi uche ilekwasa jizọs anya ikwere na jizọs abịa na nke mbụ kwekwara na ọha ghaghị ebịa ọzọ ikwere na nzọpụta adịghị n'aka onye ọbụla ma otu ma otu ma ọ bụ naanị Jizọs onye pụrụ ịgbaghara mmadụ mehie mbụ Jizọs na ya bụrụ iwe ndị juu ma ọ bụ ndị farisi n'ihi jizọs mgbe ọ na-agwa ọrịa ọ sị nwa a na-agbaghara mmehie iwe nwere ha sị a ah, onye a na-ekwulu chineke gịnị bụ ihe a mmadụ ọ pụrụ ịgbaghara mmadụ mmehie ma ọ bụghị chineke n'ihi ekwetafuo na jizọs mbụ chineke ma ile anya n'ụbọchị taa na ụfọdụ okpukperechi mmadụ na-eche na ibe ya na-agbaghara emehie ọ bụ ọnọdụ njọ gburu onwe ya ndị bekee so na ka mmadụ si n'ite mmanụ ọkụ daba n'ime ọkụ ya <laughs> nwoke mmadụ onye na-achọ nzọpụta nke onwe ya na agbaghara ibe mmehie enwere ihe ndị amụihe na-atọ ọchị nwanne m nwoke achịghị gị ọchị ọ bụ ihe na-amaghị ama ka ị na-amaka n'eziokwu taa erere ya sị na mgbaghara mmehie na-esi n'aka Chineke abịa ọ gwụla Jizọs na-enye mgbaghara ọ gwụla mgbe ebe nzọpụta anyị si abịa n'ihi na o kwere anyị nkwa dịka m ekwuo na sị na ọ sị na ya na-aga idozira anya ebe na ya na-abịakwa ọzọ ọ bụrụ na ikwere nke a dabere n'akwụkwọ nsọ dabere n'eziokwu tụkwasị Chineke obi onye nwaanyị aha ime ka ọ dịrị ghere ịzọpụtaghị mgbe ọ ga-abịa ọ bụ arịrịọ m na ọchịchọ m sị n'ụbọchị a mgbe a ga-afụ opi mgbe onye nwaanyị ga-abịa na a ga-ahụ m mụ onwe m na-ekwu okwu a nke onwe gị na-ege ntị na ikwu na ibe ndị na-ala eziokwu a ewezọpụta anyị baa na ndụ ebighị ebi n'aha Jizọs bụ onye nwaanyị amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at com arigiria at com ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 n'ime gị Jehova ọ bụ n'ime gị Jehova ka nletarịgwanụ ka nletarịgwanụ ọ bụ n'ime gị Jehova ọ bụ n'ime gị Jehova ka nletarịgwanụ ọbụrụ n'ime gị Jehova ọbụrụ n'ime gị Jehova ka m na bụ n'ime gị jehova ọ bụ n'ime gị jehova ka metarịgbanụ ka metarịgbanụ ọ bụ n'ime gị jehova ọ bụ n'ime gị jehova ka metegharị egwu ahụ n'ime gị jehova ọ bụ n'ime gị jehova ka metarịgbanụ ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi nwa chineke tere mmanụ sam okegbe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka chineke mee ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige oziọma na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo